udo dịrị gị igbo ndị ma ege m ntị ebe ọbụla na-enene m asị m udo dịrị onye ọbụla biko n'ọnụ o nwere ihe na-agalụ n'efere mbụ wa we really need to tell ourselves the truth vidiyo anụ na-afụ n'akụkụ ebe a kịta ihe a bụ wọl that young lady ejike moment of truth si na ọ ọmanyezila aka because na the girl share post pastor jerry eze ọ sị na ọ manyezi the girl aka maka na the girl na-eshie post ja Pastor Jerry Eze. Now, let us be truthful to ourselves. Akwe na this video na aga n'akụkụ ebe a. Chike this video na akụkụ na aga n'akụkụ ebe a. Ka ịmalụ mgbolo onye da gere share go post to Pastor Jerry Eze. Then he compare ya to all the videos Ejike Moment of Truth share go for the last one month. For the past one month, that girl, uh, from the way e she scrolled the account till May 5th, till May 5th. That is more than a month. That girl was busy sharing post AGK back to back, including post to Waja Waja and many others None of that wall now, ah. including post to Waja Waja and many others None of that wall of that girl, her page for that matter. Only share page post to the AGK moment of truth. Obolize saw once, o share post to Jerry Eze. One post come from Maka Jerry Eze na that post. That her Walls once reputation emanyesili aka ebido post to be imego about five posts regarding that that that thing if eh, where is your humanity ahi no na preaches humanity before religion where is it where is that humanity before religion ahụ na preach against fear una fear again. ejike moment of truth and every other person support again. na this ajụ ihe anụ na to fear unu ihe me emegbuo unu Ile megbue unu. The heart of men, Bible says the heart of men is desperately wicked and evil. Just really want you pay attention. Need check that wall, that girl. Oh, nyanwa bin hand scream record. I was busy going through her wall. Can't forget ni ha na-eso okwu. This girl na share post get back to back, na share post to many other people, Waja Waja Waja, Daisy Empire, and other bloggers on a share post post to her Hannah her wall, in, in, uh, just as a way of entertainment for herself. ọfụza nke pastor jerry eze ka o shiele mgbe ọ na-eshie post gị esikwa ee eh, biko sistem ewe dis gel ego ego one ka nọ na-eshie ego one ka contribute do ya sef ego one ka ire ezigo for ha iji iji wee na-agbakasị ọnụ niile anyị na-agbakasị how much have you successfully raised for that girl ọ this rubbish anụ maka unu na-eme onye otu unu onye ndu unu bụ e- e- e- matayas bịa bịa ma eke post mgbe ahụ na onye ọbụla gbakwute ya for help with denounce religion denounce nke a eme public post maka na ịma njezi ụka na ịma ngozi anybody for help nye nye nye nye nye nye nye nye a na-ekwudo ihe a ọ na ọ bụrụ ndị Igbo ahụ to start up with Jerry Eze ọ na ọ bụrụ onye Igbo pastọ Jerry Eze ọ onye Igbo nyere aka ọ bụrụ onye Igbo where is your humility humanity before religion ahụ na preach against it fia unu very heartless people na-agagharị devils in human in form na-akpagharị na-akpọ onwe ha mmadụ this has shown the level of how wickedness your heart is this thing show how wicked how wicked and devilish your mind is ị na-ekwu okwu eh, ee sịwazịsị I've been raising fund for her every be keep tagging everybody ihe niile unu na-eme is for human then glory ka a sịkwa na onye ame ka a sịkwa na onye ame ịdịkwa bizi na-eshi history of ndị Germany ha esie history ndị Germany ha na ndị Russia ji wee nụọ nka ka eji wee mee nka ka esi wee mee mgbe ole ka ishi ego history ndị Igbo mgbe ole ka ishi ego history of Biafra land mgbe ole ka ishi ego history of Maazị Nnamdị Kanụ mgbe ole ka ishi ego history of omenala Igbo onye lụzi onye krọs ha na-afe nye obodo oyibo ndị ọzọ agbapụrụ ha onye krọs ha na nnọọ nwee ka o si gafee mutala mohammed airport anụnwa jos fenie pian gafee ha na coast of nigeria ọsụzi ebe ọbụla o nwetaziri anya agba libya bụrụ south africa o nwetara ama nnọzile ha ihe just look, look at the way you ridicule this girl because of Naginime. No, no, no, no, no, she opposed to Pastor Jerry Eze. Pastor Jerry Eze bụ onye Igbo. Nkua Igbo onye Igbo. The girl na-enyela aka bụ onye Igbo. Can't you keep all those nonsense on na religion si unu religion aside and zọpụtagodo onye chọrọ ịzọpụta ndụ? owo wickedness dị unu n'obi na-eme most of you na ọsụkwa unu n'obodo oyibo ahụ onye nọ Naijiria na-aṅụ garị is far better than you people. onye nọ naijiria na ịnata naijiria mgbe ole ka ị ga-abịa nna gị the first thing ma ije bulu ije bulu moto ije bulu ihe ewu kpojelu ma tires asụ wọtụ ị na-anachi ya as ancestors gị disappointed you ọ bụrụ onye ọzọ ka datin mme Matthias ya ebi ya Jesus had disappointed na tobodo oyibo jee Thanksgiving na chọọchị ị na-ana na nwa accident ịmọnọ the same thing is replicated into your life what you sow is what you will reap mgburu ole ka ị na-abe nna gị na ịnata naijiria na-abe nna gị go and sleep for your father's house for three days unu epiali from hotel to hotel from hotel to the next thing pim onye ahụ amapụkwa ịnata naijiria si n'ike in ka onye oshi si n'ike out ka onye oshi ebe ịbịa mara aka na ochie post pastor jerry eze ihe lemigbukwa gị you should be ashamed of yourself you should be really, really ashamed of yourself. Oscar no post to Odede Bokoshie, opposed Obuno post to post to Ebuko Bikoshie, and so bloody what? Guinea where me? Guinea where me? If not wickedness and the mother Bulu, Ajobi. Ajobi. Ihe ekwensu self on him. mmadụ bụ ekwensu ahụ a and you have really really displayed that attitude of satanic satanism do dị name. n'ime unu na-asị omenala asị unu omenala I'm a Christian but I don't do religion okay where is that humanity you said you practice in this in this scenario can't you display it can't you successfully display that humanity ah na-elefusi onwe unu agwa m unu akwa ife ajọ ihe anụ na-eme all of you ya eketa oke all of you from A to Z o nwere onye ya anya free ị na-enyere mmadụ aka ịta agịwago ndị mmadụ onye nwana ee i was do you know have been begging you you know have been begging you for this you know have been running around for this girl wickedness so gross in your heart that you cannot even see atom of light in your fellow human being in as much as as long as another person e indicate go onwe ya osokwa onye bụ another person abụrụ a practicing born again christian no share something that has to do with religion why didn't you complain mgbe that girl She ihe dozi empire post on her wall regarding mgbe pastor na-eme preaching why didn't you complain about it why most emphasizing on pastor jerry eze akwụọ tait akwụrọ tait iwe iwe obodo a na-akwụ tait mana a na-akwụ tait ọ na-enwe gị iwe mana ị na kpe ewu kpekpe matayas matayas ọ nna gị ka nne gị ifuru anything bad in it mana ọ bụrụ somebody jere ụka na wele ewu thanksgiving wụ na-asị ee eh, ebuli ya you should be ashamed of yourself I'm totally disappointed. I'm also argument of religion. So, so disappointed. Human being full of hate for their fellow human being.